ọmachala isu igbo ekene m unu ndị be anyị eji m n'aka na unu na mma ana m anabata unu tata na agba nke iri na ise in our series of learning ndị ọbụ ha tata bụ izizi sonye anyị nnọọ daalụnụ unu mere nke ọma ebe unu nọ na ya bụ igbo amaka tv ebe a anyị na-ewepụta ihe igbo dị iche iche ọ bụ nni ọ bụ egwuregwu ọ bụ akụkọ ifo nke ọbụla ma na-akụzikwa igbo iji wee na-enyelu ndị be anyị ndị nara anụchi igbo ọfụma maọbụ ndị chọrọ ka ha na-asụ igbo mana ọ nara ekwe ha ọsụsụ ya bụ ebe a anyị na-ewepụtakwa nkụzi na igbo ya bụ nnọọ ịbatala ebe kwesịrị ka ịbata unu bụkwa ndị na-esonye anyị eri oge daalụnụ a sị m ihe dịka unu nye na igbo amaka ma nye akọkwa na mmụọ ngozi ọ ka bụkwa nwa unu nwaanyị ngozi mmadụ onye nkụzi igbo gị na igbo amaka tv igbo niile asị m ka udo dịla ụnụ na ya oge ọbụla n'izu nke ikpeazụ oge anyị wetara series of learning anyị ga n'iru ịchịkọta ihe niile gbasara nne anyị kpọrọ site na mkpụrụ osisi wee banye na mkpa akwụkwọ wee banye na nne nke a na-eli eli ya bụ na anyị akọwago ihe niile gbasara nne maka ndị tata abụghị izizi maọbụ ndị na-esonyechaghị n'ihe nkụzi anyị nke gara aga na-enye anya ebe a na-edowapụta ife bụ the description box ị ga-afụ link ị ga-eji wee nene our previous videos ọ bụrụkwa na ịbịa ebiela anyị aka ọ gịnị ka ị na-eche bụba aka ebe ndị oyibo dere sọbskraịb ma metụkwa nke mgbịlịmgba ọ ya bụ mgbe ọbụla ewepụtara ozi ka ị nwee ike belata ozi anyị na-etufughị oge ịga n'iru tata anyị chọrọ ịbanye ịmụ maka ụmụ anụmanụ dị iche iche kedu anụ ndị ma afụfa n'ala igbo kedu ihe ịma a na-akpọ ha n'asụsụ igbo anyị ọ bụ na anụ ndị na-efe efe anụ ndị bi n'ụlọ anụ ndị bi n'ọhịa ibi n'oke ọhịa ndị a na-afụ n'ọhịa dị n'akụkụ ụlọ ka ọ bụ anụ ndị bi na mmiri kedu nke ma n'ala igbo anyị kedu ihe ndị bụ unu na-akpụ ya ọ nke a ka anyị chọrọ ịga n'iru n'ịmụba n'oge a nya hmm? bụ ule ochie nọla ala ọkwa ya mere ị ga-eji wee binye n'anya aka ọ ya bụ mgbe ọbụla ewepụtara ozi ka onwe ike wee lụọ oge oge aka na-etufughị oge ọbụla anyị ga-aga n'iru n'ihe ọmụmụ anyị nke tata chetakwa na ka anyị si wee kwuo oge anyị bidoro ihe nkụzi a n'igbo na asị n'ọnụ n'ọnụ nya bụ o ihe ọnụ ọ nwere ike ọkpụkpọ ihe a na-akpụ ya mma a na-akpụ ya ọ bụrụ na ọ bụrụ ife ndị bụrụ na-akpụ ya ọ bụrụ ihe eji wee mara ya na-abụ unu nya bụ ọ bụrụ na onwe nke mkpọrọ na-abụrụ ihe a na-akpụ ya n'obodo unu mekwa ka anyị mara na the comment section ee maka na o ike nwee otu onye obodo unu nọ n'ezi na-amara ya nwee nwee ike wee sịlụ mụtara hmm? anya ka a na-eme nkwado igbo bụ igbo ka anyị gaa n'iru n'ihe ọmụmụ anyị nke tata abịa na anụ dị iche iche anyị ga-ebido n'anụ ndị na-efe efe anụ ndị nwelu nku achịkọta ha ncha ọnụ a na-akpụ ya nnụnụ nya bụ bet. kedu nnụnụ ndị ma afa ha n'ala Igbo anyị kedu nnụnụ ndị na-afụ oge ị na-eto ihe a ka anyị chọrọ ịga nke a ka anyị chọrọ ịga n'iru kịta wee kpọọ nnụnụ dị iche iche maka na nnụnụ dịkwa n'iche iche na asụsụ Igbo bụrụ ihe niile na-efe efe bụ nnụnụ ee ngwa na-etufughị oge ọbụla ka anyị gaa n'iru nnụnụ nke ọrụ na-afụ kịta bụ nke a na-akpọ nduru nduru nya bụ dove dove ọkwa ndị na-akpọ eh, pijin pijin na dove bụ ofu ihe ka ha bụ hmm? nya bụ ịnụ pijin nudov malụ na ọ bụ gịnị nduru ka a na-akpọ ya n'asụsụ Igbo nnụnụ nke a bụ ọkwa ị na-anụ na onu gị dị ka onu ọkwa <laughs> ị na ọ bụ ọmalịcha nnụnụ anụnwa ka a na-akpọ gịnị ọkwa ọkwa bụ nnụnụ nwere onu ọma ma ọ na-efe nke anụnwa bụ ugo ịgụ olu ịgụ bụ ihe a na-eji ama atụ ihe malụ mma asị m ka njọ gị o nwee ihe ịmalụ kpatara eji eji ugo wee na-ama atụ ihe malụ mma maka na ile nya bụ nnụnụ anya ọ dịchara n'otu a esi ama atụ ya hmm? kedu ihe ịma maka ugo mee ka ịmalụ na the comment anyị na-akwalite n'ihe anyị maka na nke anyị bụ nke anyị anyị na-akwalite n'ihe anyị maka na nke anyị bụ nke anyị igba amaka igba tọka igba amaka igba atọka section nke a kịta anụnwa bụ nza nza abịa na nza nnụnụ niile dịka mpe bụ nza ka a na-akpọfa ọ bụ na ịfụ afa ndị anyị depụtachara ebe a including some birds ife ndị a niile bụcha nza ka a na-akpọ ha ncha achịkọta nnụnụ ndị anụnwa nụnwa ọ na-adị n'ụzọ ọkọlọ kọlọ dị iche iche achịkọtacha fa ncha ọnụ anyị na-akpọ ha gịnị nza nwa nza maka na o mere gịnị ọ pelu nnụnụ nke a kịta bụ eneke ntị ọba ọ bụrụ na ị na-anụ eneke ntị ọba ị nwere ike ichee na o nwere ntị na ntị ya buru ibu mba mana ọ bụrụ maka ya <laughs> eneke ntị ọba ọ bụrụ na ịgụgo arrow of God by chinu Achebe ọnya ka o ji wee si na eneke ntị ọba si na na ihe mere o jiri ebe ebe maka na ihe ọzọkwa ejiri mara eneke ntị ọba bụ nnụnụ nara ebe ebe o wee sị na ihe mere o jiri ebe ebe bụ maka na ụmụ mmadụ amụtago ka esi agba without gịnị targeting <laughs> anụ nke a kịta anụnwa nnụnụ nke a bụ icheoku ya bụ parot hmm? ị na-eme pịrịpịrịpịrịpịrịpịrịpịrị ọ bụrụ na ọnụ anaghị ezughị ike mmadụ asị na ị na-ekwu ka parot parot bụ nnụnụ dị malụ mma ọ dị so colorful ọ na-adị in difrent kọlọ <laughs> nke anụwa bụ chekeleke mgbe m na-eto Chikeleke nye m mbọ ọcha ka i were oji. Chikeleke nye m ọcha ka i oji. Kedụ ndị Chikeleke nyelu mbọ ọcha? O nyekwelu Ọ bụrụ na ị ma na Chikeleke nyelu gị mbọ ọcha mee ka anyị malụ na the comment section Chikeleke mm, Chikeleke na-aga otu ọ na-agakwa n'igwe Chikeleke bụ nnụnụ malụ mma ọ na-adịkwa in different colors onwe nke na-acha white onwe nke na-acha color ọzọ oh. nnụnụ nke a kịta bụ gịnị nkwọ ma ndị na-akpọkwa ya agụ nkwọ ee ọ na-ebu ọkụkọ ị na-anụ maka nkwọ maọbụ agụ nkwọ nke anụnwa ka a na-akpọ ya hmm? nke a na-apụta kịta anụwa bụ nya bụ egbe egbe na-ebu ọkụkọ <laughs> ịfụnụ ya ime gịnị ịchụbụ ya nnụnụ nke anụwa ka a na-akpọ egbe egbe kedu akụkọ ịma maka egbe maka na ọ nwere akụkọ dị iche iche akọsịla anyị <laughs> maka egbe ya na ife melu o ji ebu nwa ọkụkọ nke a nụnwa bụ ụsụ ma ụsụ a sị na ụsụ abụrụ anụ enu ma ya bụrụ anụ ala ụsụ so na nnụnụ ọ na-efe efe <laughs> ma ọ kwelụ ma ọ kwọrọ nnụnụ ka ọ bụ hmm? nke a nụnwa bụ ọtụrụ kpọkpọ ọkwa sị na ọtọrọkpọkpọ sị na ya eji ọnụ wee tụtụ okwu <laughs> amamihe ọ sị na ya eji ọnụ wee mee mana ọnụnụ a ka ọ na-akpọ a na-akpọ ọtọrọkpọkpọ ndị oyibo kpọrọ ya wood pika mgbe ọbụla ọ na-atọ kpọmkpọmkpọ mana ebe ọ na-atọ ka ọ na-ebi hmm? nke anụnwa bụ gịnị udene udene o ndị na akpị ya udele nya bụ vulture chetakwa na igbo na-asụ n'onu n'onu Hmm? Nke anụ bụ bụ ikwikwii ìkwììkwìi a very beautiful birds anyị nà dị ka anụ ọjọọ <laughs> ehee kịta anyị abatagozi na anụ ndị bụkwa sokwe na nnụnụ ya bụ sokwe na ndị bụ birds ma ọ bụ na ekwubokwu anụ ndị nwere nku na-efe efe mana ha anara efe efe ee eh? ha ji ụkwụ ha aga anụ dịka enyi nnụnụ nya bụ anụ anyị na ha afọ kịta anụnwa ọ bụrụ na ekwuru anụ bụ nnụnụ ọ ga-agụnye na ndị bụ nnụnụ n'ihi na ọ bụghị naanị anụ na-efe efe bụ birds tolotolo nya bụ tọki osokwe na birds ndị enwelu tolotolo ma elu m ịnyanga gburugburu <laughs> otu anụnwa ya saa nku ya tolotolo na-ama ezigbo mma kedu ndị kpalụ tolotolo ehe <laughs> kịta anyị abatagozinu ọkụkọ enwere ọkụkọ nke anụnwa bụ oke ọkpa hmm? oke ọkpa ịfụ propal oke ọkpa a ka ọ na-adị nke anụnwa bụ nnekwu nya bụ nne ọkụkọ nnekwu nne ọkụkọ ịfụgo o si wee kpuchie ụmụ ya ee eh? <laughs> nwa ọkụkọ onwe ndị na-akpụ ya uriom ọkụkọ ọfa dịkwa iche iche ka ndị obodo ọzọ na-akpụ ya hmm, nke a nụnwa bụ ọbagụ ọbagụ hmm, ọbagụ sokwe na anụ ndị agha gụnye na nnụnụ nke a nụnwa bụ ọgazi ọgazi <laughs> gịnị fa ị na-atakwa ọgazi ege ngwakwa na igbo bụ igbo ọ bụrụ na ọ nwere anụ ndị na-efe efe ndị so na nnụnụ anụ ndị so na beds ndị anyị na echeta wee kpọọ mee ka anyị malụ na the comment section ịbụ ndị ọma ebe a ka ihe nkụzi anyị tata ga-abịa n'isi njedebe ọ ya adịkwa n'izu ọzọ ọ ga-aga agakwa n'iru iwepụtara unu series of learning gakwa n'iru na ịkpa anụ ndị dị iche iche dịka si wee kwuo n'izizi ọnwa anụ ndị nke m kpọrọ ebe anụnwa na-abụghị ihe unu na-akpụ ya n'obodo unu mee ka anyị gbalụ na the comment section ee igbo nwe m ka anụ igbo